Matu isi nke iri na atọ n'ụbọchị ahụ Jizọs pụrụ n'ụlọ wee nọdụ n'ụsọ oke osimiri oke igwe mmadụ wee zukọ n'ebe ọ nọ ya mere ọ batara n'ụgbọ nọdụ ala igwe mmadụ ahụ niile guzokwara n'otu wee gwa ha ọtụtụ okwu n'ilu dị iche iche sị lee ọgha mkpụrụ pụrụ ka ọ gha mkpụrụ mgbe ọ na-agha ụfọdụ wee daa n'akụkụ ụzọ anụ ufe wee bịa rie ha mkpụrụ ọzọ wee daa n'ebe nkume ebe ha na-enweghị aja rinne ngwa ngwa ha wee pulite n'ihi na ha enweghị aja dị omimi ma mgbe anyanwụ wara ha chanwụa ha wee kpọnwụa n'ihi na ha enweghị mgbọrọgwụ mkpụrụ ọzọ wee daa n'elu ogwu ogwu ahụ wee tolite kpagbue ha mkpụrụ ọzọ wee daa n'ala dị mma ha wee na-amị mkpụrụ otu ọgụ ise ọzọ ọgụ atọ ọzọ oru na iri onye nwere ntị ya nọ. ndị na-eso ụzọ ya wee bịakute ya sị ya n'ihi gịnị ka ị na-agwa ha okwu n'ilu o wee zaa sị ha ọ bụ unu ka e nyeworo ịmara ihe omimi alaeze eluigwe ma enyeghị ndị ahụ n'ihi na onye ọbụla nke nwere onye ahụ ka a ga-enye ọ ga-enwebigakwa oke ma onye ọbụla nke na-enweghị ọbụna ihe o nwere ka a ga-anapụ ya n'ihi nke a ka m na-agwa ha okwu n'ilu n'ihi na ha adịghị ahụ na ọhụhụ ha adịghị anụkwa na ọnụnụ ha adịghị anụtakwa ma a na-emezuru ha amụma nke Aịzaya nke si na unu ga-anụ ma unu agaghị anụta ma ọlị na ọhụhụ unu ga-ahụ ma unu agaghị ahụta ma ọlị n'ihi na obi ndị nke a mara abụba ntị ha kpọchikwara ha kpuchikwara anya ha ka ha ghara iwere anya ha hụ ụzọ ma eleghị anya gharakwa iwere ntị ha nụ ihe gharakwa iwere obi ha ghọta gharakwa ichigharị ka m gharakwa ime ka arụ dị ha ike ma ngọzi na-adịrị anya unu n'ihi na ha na-ahụ ụzọ na ntị unu n'ihi na ha na-anụ ihe n'ihi n'ezie asị m unu na agụụ gụrụ ọtụtụ ndị amụma na ndị ezi omume ịhụ ihe unu na-ahụ ma ha ahụghị ha na ịnụ ihe unu na-anụ ma ha anụghị ha ya mere unu onwe unu nụ ilu nke ọgha mkpụrụ ahụ mgbe onye ọbụla nụrụ okwu alaeze eluigwe ma ọ ghọtaghị ya ajọ onye ahụ abịa pụnara ihe aghaworo n'obi ya onye a bụ nke a ghara n'akụkụ ụzọ onye aghakwara n'ebe nkume ahụ mmadụ a bụ onye na-anụ okwu ahụ ngwa ngwa o were ọṅụ jide ya ma o nweghị mkpọrọgwụ n'ime onwe ya kama ọ na-anọ nwoke ma mgbe mkpagbu ma ọ bụ nsogbu pụtara n'ihi okwu ahụ ngwa ngwa ọma n'ọnya onye aghakwara kwara n'etiti ogwu ahụ mmadụ a bụ onye na-anụ okwu ahụ ma nchegbu nke oge a na aghụghọ nke akụ na-akpagbu okwu ahụ o wee ghọọ ihe na-amịghị mkpụrụ onye aghakwara kwara n'ala ahụ dị mma mmadụ a bụ onye na-anụ okwu ahụ wee ghọta ya onye na-amị mkpụrụ n'ezie mịpụta otu ọgụ ise ọzọ ọgụ atọ ọzọ oru na iri o were ilu ọzọ chee n'iru ha sị ejiri alaeze eluigwe tụnyere mmadụ mgbe ọ ghara mkpụrụ ọma n'ubi ya ma mgbe mmadụ na-arara ụra onye iro ya bịara wee ghakwa ata n'etiti ọka wee laa ma mgbe mpute pụrụ wee mịa mkpụrụ mgbe ahụ ata ahụ pụtakwara ìhè ndị oru nna nwe ụlọ ahụ wee bịakwute ya si ya onye nwe anyị ịghaghị mkpụrụ ọma n'ubi gị olee ebekwa ka o si nwee ata ọ ha mmadụ nke bụ onye iro mere nke a ndị oru ya wee sị ya ị na-achọkwa ka anyị jee chịkọpụta ha ma ọ sị ee e, ka unu wee ghara iropụ ha na ọka ma eleghị anya mgbe unu na-achịkọpụta ata rapụnụ ha abụọ ka ha na agbakọta ụba ruo owuwe ihe ubi ma n'oge owuwe ihe ubi m ga-asị ndị na-ewe ihe ubi buru n'ụzọ chịkọta ata ahụ kekwaa ha n'ukwu ka ọnụ rechapụ ha ọkụ ma kpokọtanụ ọka ahụ n'ọba nke m o were ilu ọzọ chee n'iru ha sị alaeze eluigwe yiri mkpụrụ mọstad nke mmadụ were gaa n'ubi ya nke ọ bụ ezie na ọ dị ntakarị mkpụrụ niile ma mgbe ọ bara ụba karịa ihe niile a na-akụ n'ubi wee ghọọ osisi nke mere ka anụ ufe nke eluigwe bịa na-anọ n'alaka ya ọ tụrụ ha ilu ọzọ sị alaeze eluigwe yiri ihe na-eko achịcha nke nwaanyị were zobe na mgbe otu ọka atọ ruo mgbe otu ọka ahụ dum kwụsịrị okwu niile ndị a ka Jizọs gwara igwe mmadụ niile n'ilu ma o jighị ilu ọ dịghị agwa ha okwu ọbụla ka okwu e n'ọnụ onye amụma wee mezu sị m ga-asaghe ọnụ m n'ịtụ ilu m ga-ekwuwa ihe ezowere ezo site na ntọala ụwa mgbe ahụ ọ rapụrụ igwe mmadụ niile wee baa n'ụlọ ha ndị na-eso ụzọ ya wee bịakwute ya sị kọọrọ anyị isi ilu ata dị n'ubi ahụ o wee zaa sị onye na-agha mkpụrụ ọma ahụ bụ nwa nke mmadụ obi ahụ bụ ụwa mkpụrụ ọma ahụ ndị ahụ bụ ụmụ alaeze eluigwe ata ahụ bụ ụmụ ajọ onye ahụ onye iro ahụ nke ghara ha bụ ekwensu owuwe ihe ubi bụ ọgwụgwụ oge a ndị ahụ na-ewu ihe obi bụ ndị mmụọ ozi ya mere dịka a na-achịkọpụta ata rechapụkwa ha n'ọkụ otu a ka ọ ga-adị n'ọgwụgwụ oge a nwa nke mmadụ ga-ezipụ ndị mmụọ ozi ya ha ga-achịkọpụta n'ala eze ya ihe niile na-eme ka a maa n'ọnya na ndị na-eme ihe na-emebi iwu ha ga-atụbakwa ha n'oke ọkụ ahụ n'ebe ahụ ka ịkwa akwa na ịta ikikere eze ahụ ga-adị mgbe ahụ ka ndị ezi omume ga-enwupụ dịka anyanwụ na alaeze nke nna ha onye nwere ntị ya nọ alaeze eluigwe yiri akụ ezoworo n'ubi nke mmadụ hụrụ zobekwa n'ọṅụ ya o wee laa ree ihe niile o nwere ka ha ra wee zụta ubi ahụ ọzọkwa alaeze eluigwe yiri onye ahịa na-achọ pel ọma ma mgbe ọ hụrụ otu pil dị oke ọnụ ahịa o jee ree ihe niile o nwere ka hara wee zụta ya ọzọkwa alaeze eluigwe yiri oke ugbu a wụnyere n'ime oke osimiri nke kpokọtakwara ụfọdụ n'aha azụ niile dị iche iche nke mgbe o juru ha dogotara ya n'otu ha wee nọdụ chịkọta azụ dị mma tinye n'ime ihe ma ha tụfuru nke na-adịghị mma otu a ka ọ ga-adị n'ọgwụgwụ oge a ndị mmụọ ozi ga-apụta kewapụta ndị bụ ajọ mmadụ n'etiti ndị ezi omume ha ga-atụbakwa ha n'oke ọkụ ahụ n'ebe ahụ ka ịkwa akwa na ịta ikikere eze ahụ ga-adị na aghọtawo ihe ndị a niile ha si ya ee o wee si ha n'ihi nke a ode akwụkwọ ọbụla nke e mere ka ọ bụrụ onye na-eso ụzọ alaeze eluigwe o yiri mmadụ nke bụ nna nwe ụlọ onye na-esi n'akụ ya atụpụta ihe ọhụụ na ihe ochie o rue mgbe jizọs tụburu ilu ndị a o si n'ebe ahụ zọlie o wee bịa n'ala nke aka ya na-ezi ihe n'ụlọ nzukọ ha nke mere ka ibubo nwụọ ha n'arụ ha wee sị olee ebe ka nwoke a nwere amamihe a na ọlụ ndị a dị ike nwoke a ọ bụghị nwa onye ọka anyị adịghị akpọ nne ya Mary na ụmụnne ya ndị ikom James na Josef, na Simon na Judas na ụmụnne ya ndị inyom ha niile anọ n'etiti anyị olee ebekwa nwoke a nwere ihe ndị a niile e wee mee ka ha ma n'ọnya na arụ ya ma Jizọs sịrị ha onye amụma abụghị onye a na-adịghị asọpụrụ ma ọ bụghị n'ala nke aka ya na n'ụlọ nke aka ya o ekwe ọtụtụ ọrụ dị ike n'ebe ahụ n'ihi ekweghị ekwe ha